ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ụmụ ibe ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke ekene ụnụ anyị nwawu ndị ndozi ọdịnala igbo anyị nwawu ndị kwere n'ihe otu kwuru aha anyị nwawo ndị agha sị na ala igbo ga-adịkwa mma ọzọ and ihe anyị ji wee kwuo ya bụ na anyị dị sure ọ bụrụ nke ọwụkwa contemplation anyị anaghịkwa eme contemplate anyị anaghịkwa eme exaggerate anyị akwa eme mebi mebi anyị dị ihe anyị na-eme the only way ị ga-ama how to generate electricity ka esi enwe ọkụ <laughs> ọ bụ only when you know ihe mere ihe nọ n'ime ihe ahụ iji e wee mee ọkụ ahụ ọ bụrụ na ị mara ihe nọ n'ime ya ị nwere ike ime nwunye ka ọ bụrụ ọkụ maka na we are anyị wụ nature natural element so we are helping nature to accelerate so ihe electricity na-eme bụ acceleration so how do you know how these things work ị ga-amagodi na anyanwụ once anyanwụ hapụrụ be ya is normal anyanwụ ọtọn go to particles heading to earth for condensation then the soul in the anyanwụ soul inside the anyanwụ condenses in the elemental matter o e nwere nsogbu na there is a problem even na ị gara ihe m kwuru ọfụma na ị na the soul have a problem because the life is density having soul inside it because ọ dị ka ị were ice block ị were mmiri mmiri dị liquid ị were eti na friza ọ blọkụ those element dị na mmiri ahụ isi izigo ha you have been densified them. so onwere nwanne anyị nwaanyị si na ya anaghị afụ the vidio onwere ndị ọzọ na-afụkwa ya ka ọ bụ na o si na saịdị ya ụnụ akọwa aka anyị mara so ihe nnachi ugori bụ na tupu anyị a na-eje ebe anyị na-eje anyị ekego na-eke kee na orie kee na afọ kee na nkwọ wee si na udo ga-adịrị ụmụ ibe ebe ọbụla ha nọ ụmụ ibe geenụ ntị geenụ ntị ọfụma geenụ ntị ọfụma ihe m na-agwa ụnụ bụ ọ maka ọjị ahụ unu ji n'aka ka a na-ekwu n'ọbụ kedụ kedu ihe ọjị ahụ pụtara maka na eny religion every culture ọbụla ịfụ n'ụwa is religion interpreted coded in the myth gekwentị o red culture is a religion interpreted coded in the myth mythology so the problem here is there is a problem ịghọtago there is a problem the problem is that we as a soul we are soul i bụ soul ịghọtago onye ka a na-akpọ anyanwụ and as long as we have lived the house anyị apụgo from the house now we have descended on earth and earth is generation here you see is density so our soul is being condensed in the body so now problem bụ how do we free this soul from this body the same process ka a na na everything both in science both in medical doctor both anything biology is the same process extraction purification and unification anything ọ bụla ị chọrọ ime this is the central principle ndị ụka sị gị jesus christ rose on the third day why? because he's been extracted purified and unify because the only way you can unify with the soul is been extracting you from the body what is the body the body bụ the five senses because your culture mma gị kpọga eje ụka mpa gị kpọga eje ụka iwu muslim ị na-eme nke ị na-eme nke all those things are based on five senses ndị ụka sịkwa gị na the nail akụrụ jizọs nail the nail two hands one two here with two legs all four plus ube amara ya n'akụkụ that is the tie the tie with the five senses nna gị tiri gị na those artifacts those artifacts o gosiri gị n'ihu ya the five senses nọ ebe a ka esi weta ya gị down you must overpower the five senses so ọ bụrụ about contemplation ndozi ọdịnala nwere ebe anyị na-eje ọwụ dị youth ka anyị na-ene anya youth ka anyị chọrọ nwere ihe anyị ji ndị okenye eme ebe ihe anyị chọrọ bụ youth okenye should go and sit at the back seat. ha nọdị n'azụ oche ọ yutu ka anyị chọrọ mana first of all bụ ka ndị aghọtagodi ebe anyị na-eje nwanne ị gaghị eput nwu hos cap before the horse is impossible you can never put a cap before the horse ọ naghị awok anywhere nowhere so first of all let the people understand the message then it will sink in once ọ bara n'ime ha then all those investments follow problem abụrụ about information never the problem is the mind because why why o ji eme ndị ojii kpata ego ha eje goro second hand car? why kedu ihe mere ndị ojii ji ego second hand car ana m ajụ i want to ask inosin na arụ new car nna nwanne if you buy small car bụ new one ọsị ya bụrụ na ọwa naira why ị ga-eji eji ego nke 20 naira second hand why <laughs> ebe ọ mụrụ ụnụ mana na moto is being built like the same thing eji weru moto ka eji weru mmadụ ọ mmadụ ifu anụmanụ ka ọ na-aga nwere ụkwụ ịnọ ịghọtago so mmadụ moto so opi gị ahụ ị na-afụ were wons adịghị mma nwanne moto ahụ agaghị adị mma once the engine is not working the car will not work that is why the car also have what we call filter filter eji e filta njin ya njin moto a na-afilta ya filta so nwanne as long as the soul is here to go back to the destination because ọ gara process three process ka ọ gara bịazie na fourth one the fourth one ebe a ka ọ ga-esikwa wee move njem ihe na-agwụ na ya ihe felụ to tell you in public ha na-ezo ya ezo na-eme ya private na-akpọrọsị ndị ndị nke ha na-egosi ha the information ha na-arụ nka na ụzụ but ọ dịrọ mmadụ ahụ chit ka ọ bụ chitin all cheating all these things a na-eme privatize eh, ndị nnukwu mmadụ na-arụ plen na-arụ ụgbọ mmiri ọ ihe nna enye unu for free but ị gaghị eme ya na bọtụlụ kụwara akụwa you must modify them modify them do them within a house constructed because when ị gaa na Nigeria ị ga-afụ n'ụlọ gbasiri ngọ ụlọ niile dị ebe ahụ gbara ngọ because obi ha gbara ngọ all because your environment is, a, is, is your expression always your, always your expression what you express because is only soul spirit and the mind mind with the body onion of the modification solidify so as long as the mind adịrị ọcha nwanne nwere ihe na-eme dị ọcha ngwa gị nke bụ eziokwu ọ bụrụ na the mind adịrị ọcha nwanne nwere ihe ị ga-eme that's why you go and buy car ị buy igoro moto second hand ma why because your mind ruru unyu that is why ị nwere ike ị gaghị aghọta ihe m na-akọ why you buy second hand car because your mind adịrị ọcha ọnwụ na your mind dị ọcha ị ga-egoro inosin clean one you can buy innocent clean moto but ị gaghị ego ya ị ga-eje goro Porsche yan na America or goro Ford one big moto ọ nwere second hand onye nwere ike onye nwe moto ahụ anwụọ na accident gburu iburu jeruzie ị gaa na Afrịka na-ere second hand friji mere mmebi na Europe eburu e ihe ọbụla mere mmebi mmadụ na-aga na dosbin a na atụtụsi nọnsensị a na-eje ere buy and paaki na nse ihe nwanne ụnụ amakwadị na all spirit ka mmadụ bụ do you know that ụnụ ama na ka mmadụ bụ ke ka mmadụ ga-esi eburu ihe tụfuru etufu e rejected something somebody rejected ije burie hmm? ọ na-egosi bụ na ịdịrọ clean you are not clean idro clean your heart is not pure that is why so ihe a na-agwa ụnụ ebe a bụrụ nwanne Oh, nọ n'ibe m enwere ihe ga-eme m nothing will happen to me but ihe a na-ekwu maka ya wụ na ndị nna nna anyị ha nwere ka wee bie ndụ and it work perfectly na mgbe ndị ochie ga jụọ mma nnukwu unu enwere ike most of them amara nwaanyị o ji eme ifu ego mmadụ gị ya azụ mmadụ ga-eghebe ụzọ ya oge enwere ihe ga-eme ochie agaghị ezu ya ma gbagha agba ya enwere ike ndị mmadụ amara mana ha na-ebi ndụ otu a mana ha mara nwaanyị ha ji ebi ndụ otu a ha mara na mmadụ rụrụ nọọ ihe arụrụ arụ bụ ha ha chọrọ ihe bịara onwe ichedo ihe bịara onwe ya go to Igbo land today and tell me why the sentence is not happening. America is being controlled by Hollywood. All the whole European is being controlled by television. anyị bịara ebe a na ụnụ TV ụnụ akọrọ nọnsens jebara ụnụ ama na ọbụ isi TV ka eji a kọntrol nwa bekee ụnụ amara ọdada tin wụ na onye nwa bụ e, e, e, ihe a na-ekwu maka ya TV bụ datịrị nna gị mere nna gị mere na their culture ya ka nwa bekee transfer into television because the people the spirit ị na-afụ na spirit ị na-afụ ndị igbo na-akpọ ya agwụ ịghọtago ndị igbo gwara gị sị gị you must circumcise child in eight days ọ bụrụ amụ ka a na-ekwu okwu ya the amụ that ihe ahụ a sị gị wepụ represent the body remove the body okpu amụ represent the soul remove this flesh in the eight day eight wụ gịnị ekwe ekwe wụ gịnị pure soul if wụ nọ eight na ohere abụka ọ nwere wit line n'etiti ya is eight you got to so ọ bụrụ about asị gị mapụ amụ all those things are symbolism they call them symbols they call them symbols ihe a na-ekwu bụ the information live for you from a to z from a to z from a to z nzu nzu spirit nzuzu nzuzu mmụọ anyanwụ mmanya ọkụ o nyere gị si gị jide n'aka na destiny were symbol of the way spirit behave ṅụọ ya ị ga-afụ na ọ na-egbu gị egbu spirit wu air onwere direction ọ na-ebu once the particle comes out of the sun ikuku eburie otu a ka o si aga ndị igbo ji wee si ọwụ nkwọ ịkwọ nwa n'azụ ọkwa nwaanyị na-akwọ nwa n'azụ kwụrụma na ikuku eburu gị ọkwa ya n'azụ the same thing once amụnyụpụtara spam akwọrọ ya anyị akwọgidie o jee n'orie ori na akpanwa akpanwa erie ya jona akpa nwa rie ya ka o riri jona o jezie gbuo ya o jee gbuo ya ọ gbọpụta ya n'ụwa ka ọ ya agbọpụtazi ya o bidokwe n'isi ịghọtago so ọ ga-ebidokwe n'isi gakwa the same process ahụ ọ gara mana ihe mere nji wee daa ya bụ na-aghọta ha dị proses ahụ ọ gara bifo ọ dị proses ahụ ọ gara n'ime afọ ka m na-achọ ịkọwara ụlọ ihe a na na must go the same process again to ascend to the same place o si wee pụta so the conflict ị na-enwe n'ụwa bụ na because soro the line that is why he na-afụ reflection of you in the mirror reflection of you ka ị na-afụ na mirror so mmadụ ahụ ị na-afụ reflections ọ bụrụ onwere ndị nọ ebe ahụ reflection ka ị na-afụ so different shape of human being is different shape of spirit ụmụ anụmanụ ukwu isi all those things are spirit ka ị na-afụ anya ga-abụrụ ụzọ ka ị na-afụ what you see with your eyes is just guideline anya you are moving direction bụ anya gị ndị igbo ji wee were omeji omeji ahụ symbolize spirit e wee werezie ọtasi ahụ achara ahụ tiiye so that the spirit will be rounding the ọtasi instead of ị na-agazi ọ na-agagherizi agagheri ịghọtago so ọnya bụzi data ọtasị ahụ etiri ebe ahụ ọnya omenani omenani wa ọtasi ahụ so once the spirit fuse into this omenani ọ correct e dị agwụ ịghọtago agwa ha ọ na-akpọ correct ye mana ndị be anyị ghọtara this mythology ha anaghị ama ha ogota ha aghọtaghị the thing so i don't blame them because sometimes all misinterpretation misunderstanding people aghọtazi ihe a na-akọ so ihe a na-agwa ụnụ bụ na once you fuse with this thing ọ bụrụ about anaghị m ekwu maka onye nwere ihe ọ na-eme o mana ihe na-agwa ụnụ bụ na ndozi ọdịnala ji the perfect information so that because asịrọ m gị nye m ego nwere uru ọ bara m na isoro m iso mana ihe a na-ekwu bụ na once you feel like if you are ready to hear then the master will appear once you are ready ndị ichie nọ na-eche ụnụ onye ọbụla dịghara ready ndị ichie will put them on the line once you are ready to hear ndị ichie nọ anaghị eji ọjị enwute ha because ọha nwere dị ọjị ị gaghị eji kaikai enwute ha ọha mere dị kaikai ị gaghị eji ewu enwute ha ọha mere dị ewu those things are information coded so you can never get them with those things because they created it then keep information they leave for you that onye ọbụla who attended our level we understand this message then said once the student is ready the master will appear <laughs> so onye ọbụla ma about technology eh, or this ke ha na-akpọ ya this computer ọ ga-atapụ nwunye your phone onye ọbụla ma about technology can tap your phone so they created this information so ọ dị ihe niile ị na-ama then created ha ama ya so igbo igbo is a non-verbal language unu amara ihe na-akọ igbo non-verbal language ihe unu na-asụ bụ communication ka a na-akpọ ya that is not a language you ị na-eme communicate you just communicating based on letter symbols but uh, the meaning of those letters is different from communication ndị igbo na-akụ aka aka abịaka n'aka ana n'aka ana ndị igbo na ananaka n'aka ọkwụnụma ndị igbo na-ekpu okpu okpu mmemme ndị igbo na-ekpu okpu blak ndị igbo na-ekpu okpu white ndị igbo nwere nke ọzọ ha na-eme akpụrụ ha tụfa ya one side ọ na-achakwa blak na-acha wit na-acha red all those things are ndị igbo na-agụ egwu through sound then pass ya o messages ka na pas ọ ndị igbo ndị ichie ka odurie so to pass message so because universe is vibration and the owe mental state ka ọ nọ so ebe ọ na mental state once your, mental play the same frequency all those people mere those information you enter the line the game over once you enter the line you begin eche ịga na-eche eke echiche ịga na-eche eke echiche but ọ bụrụ echiche ọ ndị ichie na pasịrị gị information ị nwere ike ịnụ taa ị na-eche hai na destin chekwana ihe wụkwana ihe a ịma ndị ichie na-agwa gị datin ichekwana ị na-eche echiche nwere ichi na-eche ichie is telling you something ịghọta so ụbara ndị mmadụ aghọtara ihe a na-akọ ọnwụ ihe nwa bekee kọpụlụrụ kọpụlụọ na book then so it then like it ha likere ya too much because it makes sense ha likere ya so much o mee ka sense then ha were ya dee n'akwụkwọ were ya na-azụ ụmụ ha ịghọtara ọ na-abara ha uru it's working for them it's working perfectly mana ndị be anyị na-agwa ha detin ha anaghị aghọta ihe a na-akọ ndị oyibo si gị thunder and lightning thunder and lightning onye bụ okwu na ụka maka na okwu bụ thought then ụka bụzi manifestation of the thought onye nwa bụkwa Saturday and Sunday nyawụ Saturday and Sunday onye ka ndị Igbo na-akpọ Amadioha wanyị ji kpọ ya Amadioha because anyị koduru ya ekodu maka anyị mana <laughs> the three process aha anwụ gara wee bata n'ụwa na Amadioha ka ọ so how do we tell our people now that you must circumcise ka ewu circumcise the thunder once thunder gbara what did you see light once you circumcise you okpu amụ ị ga-afụ okpu amụ so m na-ekodu ekodu hie ka ndị ndị nkịtị gara iburu ya gbafuo mana onye chọzikwa ịma ya ọfụma ọfụma ka akọwarị ya ka o doo ya anya then he can approach privately ịghọtago so okpu amụ ahụ ị wepụrụ bụ na you have rejected iwepụgo onwe gị from azụ because azụ ndị na-efolo ihe nna nna ha gwara ha na ama ama ma eziokwu ma ha sị ọ ya bụ azụ so azụ aha you stop following the azụ the five sense nna gị gwara gị don follow the five sense because ebe ahụ ka eke ụzọ ụzọ ụzọ ụzọ nna nna ụzọ nna nna gị ụzọ a bụ eziokwu na asị ụzọ asị na nna nna ike iwe onye ezigbo ọ bikos na m zụrụ m ezigbo mba so ihe mere ndị igbo ji wee pụta za igbo bụ na ndị igbo cut themselves out from this thing from this extracted themselves out to purify them all oh, ya mere all the whole language of Igbo is cold. all of them from A to Z jekweje ọjị oh, ọ oh, sị gị iweta mmanya ọkụ iweta ọjị iweta nzu <laughs> iwee gọwa ọfọ nwanne ọjị wụ the mind ọya ji oji the mind mmanya ọkụ the spirit mmụọ anya nke ọkụ because hydrogen is fire oxygen ọ ga-asị gị jee na mmiri oxygen na mmiri wụ oxygen so nna gị koduru everything there were mmanya ọkụ ahụ gị jee were jee na mmiri ọ mmiri ụdị oxygen ka a na-ekwu maka ya ọjị ha na-ekwu ụdị mind mmanya ọkụ ha na-ekwu ụdị spirit then ọfụ aha bụ the soul nna gị gwara gị ihe ha niile pịa from A to Z nyezie gị the process how do you attain how do you ka eki ga-esi enweta arigotenwu your mind outru omenala ya mana ndị mmadụ corrupted this omenala that is why because onwerozi n'isi na nwanne ihe ọ bụla dị corrupt is corrupt onwerozi isi because ụzọ ụzọ onwezi ụzọ ebe ọ na-aga na ọsụ gị isi isii ndị Igbo kpọrọ ya isii why o ji wee kpọ ya isii because of separation isi mean separation either separating from good or bad either you are separating from good or bad because every evil thought came from that place isi isi butere evil thought then o wee sị gị na 7 ngị saa ya mmiri ngị saa ya saa ya watch off that evil thought watch it off ọ gwara gị agwa ise asaa watch the evil thought ịjụ esuo gị n'ikwe ọ bụ ya bụ ikwe ikwe aha anyị ji esu ihe esuo gị n'ikwe ma ọ bụrụ na ikwere onye ekwe ekwe na-ekwe n'wute ekpere because nature nwere destination destination of the nature is to enter into electromagnetic earth field that is number 8 onye ka asị gị di earth day you must to circumcise isi a must ọ bụrụ about ibepụ ugwu ugwu is to keep the information because as above so below you must do the same thing on earth you must do it in your body ịghọtago so e koduzie one na bodi but the main thing is mind purification the main thing is mind purification ọ bụrụ about those um, the body own oh, or something like that no but ndị be anyị aghọtara the thing nna agwa ha e onye si na destin anaghị arụ ọrụ jee jụọ nna nna gị ma how igbo land look like gaa jụọ nwa bekee asị nwa bekee mgbe ọ bịara n'ala igbo how does igbo land look like kedu ihe mere today if you say the mind is not working kedu ihe mere today mmadụ ji atọrọ ụmụnne ezu oche agba ama aka ọgwụ why because the mind is unstable unless you channel the mind nwere ebe ọ na-aga unless you program the mind the mind is not going anywhere ọ ga-agbagide ruo ebe ahụ until because ọ bụ ngwa the person you are the person but you are under bondage etinye ekechi okechi the body kechiri gị ekechi the body ties you down ọnwụ ndị ka gị mara ihe ga-akpọpụta gị nwanne ọgwụ ebe ị na-aga ịmara ụzọ ejuo ese ọkwa mmadụ egosi gị ụzọ yes na this is the same thing so ndozi ọdịnala is the light the truth and life o nwere ezi ihe ọzọ the light the truth and the life ihe ọ sọkwara anyị ọbụla ya kwuo n'ụwa ndozi ọdịnala is the light of ndị Igbo the unborn children ndị a ga-amụ amụ ndozi ọdịnala bụ for ha nwa oh, once you are more than 40 years anyị nwere ike ọnwụ na ịfụ gị that is ịdịtụ oke anyị etinye gị n'azụ oche ịwụrụ elderman once you are 50 nwanne ị gaa n'azụ azụ oche n'azụ azụ oche 40 nọketere n'azụ 50 wụ n'azụ azụ sef ihe anyị chọrọ hia o below 40 below 40 go down because why ihe eji wee kwuo ya otu aha bụ na ụmụnne once nwaanyị dị 50 years ọ bụrụ maka nwaanyị ka a na-ekwu owu nwaanyị represent nwoke ma nwaanyị ma ụmụazị ma okenye ha were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na ha ihe onyinye nke sitere na ọlaobi.com bụ n'emume Valentine o, bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ. nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com kwụsị ịnọ na nsọ kedu ihe bụ nsọ nsọ nwaanyị wụ the purification of the body because nwa a na-achọ ịmụ nwa nwa na-achọ ịbata <laughs> dozie na ụzọ ka ọ kwụrụ ọtọ so ihe nwaanyị na-eme every month because nwaanyị is preparing for a new child to conception to concept to conceive idiri ime Only ibe purify the body that is natural element nature ma ihe so ọ na-apurify onwe so once nwaanyị di 50 years Uh, the body say nature say i don't need you anymore nwaanyị ahụ anaghịzi anọ na nsọ again because anaghazi enye ya nwa anaghazi anọ na nsọ so the body enweghịzi nothing to do again so this is thought all thought process that thing thought process all echiche so ebe ọ bụ na nature sị na ndị anụnwa dịa echiche efrizigo na ha enweghịzi new thought olesi ma onye chiteziri n'ọnwụ onye sitere si na nwata chere ejebe ọ bụrụ na isighị na nwata chere ya echere na-eje inwere nsogbu ọnwụ na ibelivu na dos nonsense until 50 years ịbago na akụkọ olesi ma onye nweburu doubt before nna ihe anyị jishọn ihe nna na-emebe eziokwu ehe o nwere ike ruo 50 years ọfụkwa something mbara uru o nwere ike ije mana ọnwụ na ọnwụ na ibelive inwego belief system ị na-eje ụka jegide ụka ruo 50 years belive onye nwanne enwe ihe mmadụ na-agwa gị ya ekwe ọ ị na-aga ọchị ị na-ata ọjị ọ na ịta ọjị ịgọsi iwere ọjị gosi ya n'aka nna ancestors gị were respond enwere ihe mmadụ ya agwaghị ya ekwe nwanne ọ bụrụ bikos na nna ekwe ka ibelive or gara ibelive no bicos nature says that once you are more than 30 years it become difficult that's why if ndị na-achị na afrịka ndị na-achị Nigeria, enwere ike dị intention o ji wee beda place dị oke but bicos of na o believe na nwa bekee dị superior bicos most of them na-achị na nigeria or africa them believe superiority of nwa bekee chefuo na this thing mm, consumer plan the only reason why they created white race 1700 is for consume that is why nwa bekee ife onye ọcha program o program ka na-akpọ ha program china ọ ga ebe ọ bụla a na-ere ihe ọ ga-aje chọọ ebe onye ọcha nọ jegori onye ha egori ebe onye chinese nọ sef onye ha egori ebe onye indian nọ o ebe onye ọcha nọ ka ọ ga-eje gori ya because is being programmed to run that way mana because na ndị o nwere ndị ojii nọkwa na the same inferiority complex ọ na-asị the thing mana like mind attract like mind so ọ na-afụ ya as reality but ọ bụrụ reality we can do our own si na ọwụ igbo ọwụ igbo bụ the best igbo bụ nka igbo bụ nka igbo bụ nka onye ọbụla chọọ mana because of na the mind of our people adịbeghị develop enough into that standard ọfụ onye igbo dere ahịa sef onye ha ego ọ ga-apụrụ ijego na nke ndị hausa ma ọ na nke ndị yoruba kedu ka mmadụ ga-esi wee nna nna gị nyere gị ọjị ọjị e nyere anyị nna anyị nyere anyị ọjị a ihe eji wee nye anyị ọjị bụ na ke anyị patronize ya igbo biznes but ndị igbo anụnwa a na-ekwu okwu ewu ndị igbo ndị wu ndị igbo because ndị igbo wu those people separated the saved one the savior ndị wepụtara from nonsense mee ha mmadụ purify ya ha ha adịrị asọ so that we can do business within ourselves anyị ewepụtazie this mythology of ojii. na na na ewu na ihe niile ka anyị na-epetronize onwe anyị mana ndị mmadụ ga-agazigoro ọjị gworo ka goro ọjị gworo bịa tinye ya na-aga ọjị wite gworo ọjị ogo n'aka onye hausa. no benefit ojegoro ọkụkọ na nke onye ugwu buru bịa no benefit for any igbo economy ojegoro ewu from ugwu hausa no benefit for igbo economy nna nwanne ke ka m mesie sọpọtụ ihe a so nna gị gwara gị sị gị ọkụ igbo ewu igbo efe igbo ọjị igbo ije goro ọjị gworo goro uwe na-abụ mahaba ebe isi bute goro sekọnd hand moto e, ịnọsịrị ruo moto ya ha ego ije goro sekọnd hand na ala bekee goro na amerịka pụta na akọrọ m nọnsensị mba anaghị m asọpọtụ ya ihe anyị na-eme bụ ndozi ọdịnala igbo 100% igbo everything igbo economy igbo ideology igbo everything igbo ọ ihe anyị bịara afọ so mana ọ bụrụ ihe a na-eme ọ bụrụ ihe a na-ekwu na facebook ma whatsapp ma ọ bụ ihe a no ihe a bụ ihe a na-epia 100% ọ sị n'obi gị ọwụ na obi gị adịkwa ha n'ihe a na-eme nwanne okwu obi na-ebu ụzọ eri o ịma na anya na-eri obi a na-eri ụna ama ha n'obi nwe ihe a niile anya na obi bụ ofu anya ri ha na obi eriene wonsa anya sị na ihe a dị mma obi ekwerene ọsọ ya bụ na ọ dị njọ wonsa anya sị na ọ dị mma ọ sị ya wụ na ọ dị njọ anya sị ha na ọ dị mma obi ekwere na asị na onye kwechi ya ekwe <laughs> ịghọtago a sị na onye kwechi ya ekwe onye kwere ha na obi ekwere na ịghọta so ọ ga-akara anyị mma na anyị ji n'oge ma dojizi si na enweghị ihe anyị masị efe anyị bụ ndị nkịtị na ọwayọ ka ndozi ọdịnala gwa anyị ebe anyị na-eje ka anyị ji wee jebe ka anyị soro ndozi ọdịnala ọ bụrụ nọ nso ọ bụrụ nọ nso pịa ọgwụ ndozi ọdịna ndị filọsọfị wụ ka ị pụọ ndụ ọ bụrụ maka mụnwa anyị abụrụ ebe anyị kọọ akụkọ maka ndị na-azụ ahịa ndị igbo na-azụkwa ahịa bifo ndị igbo dịbụ mbụ azụ ahịa dị na ọbụrụ new ten ifi na our heritage center anyị nwa ga-arụ ya from square and all bricks ka anyị ga-eji arụ ya no single block ebe ahụ onye ọbụla bụrụ blọk na place ngwe ya bụrụ na be nna ya blọks nwere ihe a na-akpọ asbestọ ọ na-akọ ọsụ kansa ọ na-ebu kansa the whole ceiling ahụ na-ebu kansa asbestos na-ebu kansa ihe anyị need the bricks ajared nọ na be anyị anyị were dis ajared anyị emix ya with other chemicals eh? were ya rụọ ụlọ siri ike nna nna anyị ha ụlọ mkpa aja ka ha rụrụ anyị ga eyi uzu the same ka anyị gwuo nnọọ ebe ahụ ka anyị chọrọ ibido because ihe ọ bụla a na-akpọ this mm, mm, mm, construction oye wana shape the mind it shapes the mind ọ na-eshape mind program your mind because once ị na-ahụ n'ụlọ gbara ngọ na naijiria ụlọ niile gbachara ngọ every house gbara ngọ odoge ya na obi ndị a gbara ngọ e? so ka anyị train ọrụ ụmụazị anyị let's train our children to become greater tomorrow ọ ihe anyị chọrọ ọ bụrụ onye nkata nnọọ iche ịzụ ahịa nwanne go and sell nobody is holding you if you want business you go and sell business ndị igbo na-azụbụ ahịa azụ bifo ọ bụrụ new mana ndozi ọdịnala foundation anyị bụ production to use what we have to get what you want ihe anyị nọ ebe a so our younger youth ndị ọbụla weturu isi oyi n'anya n'ihe ndere na Facebook a sị na once you are ready the master will appear once you are ready 120 percent ọgwa ha ofu ụkwụ na na jegule ofu ụkwụ na alaba mba 120 percent nwanne ị ga never become onye nkịtị in your life never ị gaghị abụzi onye nkịtị mana mara amara na etiri can not make a forest na ọ bụrụ gị ị gaghị eme nwunye lon ọ bụrụ na hapụrụ gị ị gaghị eme nwunye sọ gị and anyị need kwere population mana anyị need only few people isi dị mma anyị nwa ga-eji aka anyị rụọrọ onwe anyị awa heritage center ọ ndị ndozi ọdịnala ga-arụ ya ndị ụmụ awa yonga brothers awa yonga youth ọha ga-arụ the place ihe ọ bụla anyị chọrọ ịrụ n'ụwa anyị nwa ga-eji aka anyị rụ ya olesi ma na ọ dịghị na naijiria anyị gotie anyị akọpịa ya anyị gotie anyị akọpịa ya ọ ihe everybody mere n'ụwa and ọ bụghị anyị nwe agaghị eme ọ eze anyị agaghị abụ exception ihe ọbụla anyị gotere we copy mana ihe ọbụla wụ line after line agasị ọ na-ekwu ekwu na Facebook a na-emekwa ya eme nwanne first of all John the Baptist na-eti mkpu n'ọzara before Jizọs abịa ọ chere ọma na Jizọs ga-abịa why o ji ekwu na Jizọs na-abịa why why o John the Baptist yi wee na Jizọs na-abịa why bikos ka o dozie ụzọ ka o dozie ụzọ mmadụ one nna anyị mmakwada ndị mmadụ n'ụka ọdịnala igbo n'ọkwa arụ ọkwa nke a yeside anyị kwubere yeside mmadụ one n'ala igbo magara na ọdịnala wụ pure sayensị ka a na-ekwu maka ya no sayensị of the mind and the body how many of your village people know so the people must know first before you bido ọrụ ọnwụ na ije na-arụ ụlọ ebe ahụ echi na asị na ndị ọdịnala gasị ebe ụnụ na-enyi mmadụ ebe a na-ana egbu mmadụ na onye ọbụla gara ebe ahụ 7 o'clock n'abalị ofuo ịgbara ịmahọ anyị ga-eruo somtin na agasị nna ndị akwụkwọ ndị ọdịnala igbo hee ebe a na-achụ àjà enwere ikezi onwezi onye na-agazi mechin ya daa mebie ọ sị ya he o jiri gbaa ụzọ ụzọ ụzọ ụzọ saịdị ebe ndị ọdịnala nwere nwere nwere shrine n'ebe a ka a na-egbu mmadụ agwọ ọgwụ na maka ihe na-emene a sị na jiho vileji ndị mmadụ na-efuzizi o na ụmụaka onye ọbụla rugasị onye ezi ofuo nọọsụ nsị ya ndị arụrụ ndị arụrụ na aha ebe na onye a meziri ya mgbe ahụ nna the whole thing na ha karịrị gị na more than 100 million people bịa na that place kedu ihe ị ga-eme ọsọ ka ị ga-agba na ka ihe anọ <laughs> ịghọtago so the message ga-eru ha ntị ka a mara ọ bụghị echi maka agwa ofu onye furu na agha eke a na-ekwu ya ọ dị ka egwuregwu ụrụ gaa na otu abịa asị na nne nne Ifeanyị anwụọna nne onye ka anwụọna onye nke anwụọna nọọsụ nsị unu butere ihe ebe a nna biko na burukwen how can you deny it? ebe ọ bụ na ndị nollywood movie nollywood movie iti ihe ana movie african magic a na-abịa ebe ndị ndị ndị omenala igbo na-etinyere mmadụ ọgwụ na n'ugbo ya na-etinyere mmadụ ọgwụ na nri ifu nollywood say it e every day na akant ya everyday ya iya ụna ha na tv nọchiri anya nze na ọzọ mgbe ndị ochie ọ tv dostins ndị ichie ikenga ọ dostins na tv ka ọ wụzọ bụ tv na onye ọ bụ talk of the town so unu chekwa na tv anaghị arụ ọrụ nwanne chekwa chegharịkwa echegharịa if you think tv is not working think again because how the program your mind is a program so it's like a computer they can program them anytime they want ma ikwere ma ikwe because if you believe the news ịnọ mgbe emere the news ịnọ mgbe dere the news how do you believe a news you don't know where they right mmadụ pụta ichiri anọ nso bụ onye ochie owe onye ama you believe ịghọtago so the same way you believe the tv you believe everything but ndị mmadụ nwere ihe na-achọ ka ndị be anyị mara ịghọtago one thing chọrọ ịgwa ụnụ Buhari ka m were Buhari mee example Buhari is ya nọ 97 eh, percent ka ya eh, sọpọtụrụ 97 percent ndị ahụ votu ya ka a na-edefend now unu nwa fọrọ afọ 3 percent so ọ dịghị ka i Buhari ọ ga-ewepụ 97 percent ahụ mba Buhari na-edefend 97 so and those people na-benefit from him ịma ihe ị ga-eme ihe ị ga-eme bụ how to stop him criticizing him cannot make his member change o nwere ndị dị loyal to him and there will be more ha ga until life ends so ị nwere ike ịnọkọta otu a isi na your problem bụ ndozi ọdịnala criticize ndozi ọdịnala but ichefuo na ndozi ọdịnala nwere ndị ọ bara uru nwee ndị na-amụta ihe n'ime nwee ndị loyal to ndozi ọdịnala ohi ndị be ya anaghị eche that's why they say I will stop Christianity I will destroy Christianity nwanne the whole European world America Australia their culture bụ Christianity so ịhụ na ihe ị na-ekwu eme ka sense na ọ dịghị possible ị gaghị e destroy nwe bikos this all their culture what they do as life is christianity so if your pastor is telling you don't go there anymore that's all the only way you can avoid this thing oh, don't go to that church ọ bụghị about talking about it or not talking about it ọ bụrụ ya if you present a superior argument to any church member of an africa i tell you you will defeat the person unless ma karịa na 50 years onye ọbụla dị dibo below 40 years were christian if you present as long as no onye igbo quote me right present a stronger argument or, or he will follow you ọ ga so but you don't have an argument you don't have ị argument you don't have to inwehe you don't have argument to superior argument to to make with this person ị pụbara kọwa nonsense gbabara you got that? so next time if you want to do something nwanne go and look for superior argument ị chọrọ ya ị ga-afụ ya were ndozi ọdịnala were argument ndozi ọdịnala na the life we see is a soul and is going back to destination and the only way you can go back into the destination is purification how do you purify go to ndozi ọdịnala and follow the process of purification go and tell any church member gwe ya si ya na enwerezi ụzọ ọzọ ị gaghị enweta nwunye ụlọ ụka omenala Igbo ọjọọ oge maka ndị na-egbu ọka isi a na ụka abụrụ anything no mythology na ndị aghọtara ihe ha na-akụ onye ọbụla na-aga chọọchị ma ihe na-eme ebe a mba then what are you talking about ọ sị gị ndị na atọ ọjị isi a na ọjị wụ the mind o symbolizes the mind ịghọtago because carbon nwere four e, e, e, element n'ime two proton two electron ọ ya wụ that for something for of ọjị gbara ịnụ eji eme ihe a na-eme so ịgwaghasị ya na Luke all those things na onye anụnwa na-eme ọ bụrụ na ọ na-eme ka o megide mmadụ ọ bụrụ na ọ na-eme na ọ dị njọ because otu ngụnwa na onweghị si eje ụka ụbọchị ụka ị mara na Kraịst ya na-ekwu okwu ya na onwere nwere ihe ọzọ bụ apa from gị nwa they are trying to purify your mind o nwere one man nọsọ ngwa ya na-akpọ Kraịst nobody so make a strong argument with the person with base ment with base base pụta ịpụta na-asị ya ụka onye ochi ụka wụ frọd ụka nka ọ ga na-afụ gasị onye ara ụka abụrụ frọd pastọ wụ frọd pastọ wụ onye ochi fada bụ onye ochi ọ bụrụ ụka ụka wụ manifestation of thought n'onu Igbo okwu wụ tọtụ tọtụ ọ na-ekwu okwu tọtụ den ụka wụ manifestation of the thought Saturday and Sunday thunder and lightning this is a coded word ụmụ ibe ọ koodu ihe a because a na-awụ nke unu na-eme otu a ọ na-asị ndị kere datin ga na-achị anyị ọchị na confront them with basis confront them with basis si anyị esi na-ekwu maka this thing ihe a bụrụ ọbụrụ ya bụ the problem the problem how did this soul absorb to this the, the, the, the, the, where, where they come from how can this soul absorb back to the source that is the argument so ọnwụ na ị gaghị eprove nwe na church. then the church is fail going to church agaghị save ọ gaghị absorb nwe the soul back so the, the case of the church go sebapụ so if the omenani is to and direct the spirit to unite back then omenani win omenani ewin so ọ about just making unnecessary argument mba nna nwanne ị na-eje ụka nna gị jebere ụka luzuo ihe niile ọ nwere nne gị jewe ụka luzuo ihe niile ọ nwere ngwa na oge amụọ na gị ịdịghị mma polisi ịdịghị mma kọtọma that means either that these people are not teaching us well or they don't have the information enigwe ayafụ ụwa nkịtị ayafụ onweghịzi nke anyị ji eji anyị ejighị enye igwe anyị ejighị ụwa ego nwa bekee na-eje ụka o ji ego o ji ihe niile isi nwa bekee nọdụ ebe ọnọdụ isi onye be anyị nọdụ ebe ọ gaghị anọ manie ọ na-asị gị nwaanyị nwaanyị ga-eji asa nọdụ ebe ego ojighị ụka ojighị enweghị nke oji mana every Sunday nọ na-agba n'ụlọ ụka so o dogogo anya na dis na awa ọkụrụ ọwa ọkụrụ so we have to look for nde nwanne <laughs> ọkụ hụrụ na ụwa epụtara na ụwa epụtara there is only two major two major word of attraction two major repulsion and attraction is magnetism so if the earth is magnetism that means the earth is repulsion and expulsion you got go all attraction and expulsion ebe ọ bụ na magnet just basic ọ bụ na magnet ka ọ bụ this word because electromagnetic field of the earth oya ya bụ the energy now that means ihe o mean na ọ na-eme spell na-eme attract ndị na-eme attract why because every atom attract each other every atom attract each other ọkụke ngwa n'anya now all na the magnetism anụ na produce particles that means only the pure only the pure only pure ga-eme nwa absorb into the magnetic earth to continue to produce particles because they are virgins so if you are not virgin ị gaghị eme nwa absorb ebe ahụ that means ị ga-anọ ebe a na-agbara ụrụ na-agbara ụrụ na-agbara ụrụ that is what ndị ụka fail to tell you ndị ụka just mind your mind put them into material nonsense ị na-akwụgharị every month na-aje enye onyinye so seed seed of what seed of what the only way you can produce electricity na because ọnwụ na ịma na the soul is being frozen in the matter the only thing ọ chọrọ ime your intention is to free the soul from the matter that is how electricity come out at the first place because you are making them they are running they see chance you give them a little bit chance they run away because they are running away the particles in that metals that that copper they are going back to their source so the intention was to free the electrons inside that condensed particles the same way your soul is been dense in the body trapped in the body so to free the soul you must extract the soul so extraction that electricity is extracting the soul that is why the information them perceive the information because their intention was right forget is about today na ndị mmadụ werezi to business na-akpazi ego you see so you can use ofu okwute gbuo nnụnụ ise so in every aspect as long as your mind create them they are possible because everything came through pure so condenses so if your mind think them as long as we are in density place ebe a na-akpụ ọkpụ ụmụ ọkpụ na anyị nọ n'ọkpụ because ụwa ọkpụ ọ bụ new generation anything of bụla nature chọrọ can create so as long as your mind create them you can modify them and put them into existence ị ga-emenwu ya but you must ị ga-anọgodi na certain level of mental state ị ga-anọgodi na certain level wee nwee ike iti those things in practices ọnwụ na ọ bụrụ ya nwanne enwere ihe anyị ga-eme we will continue buying second hand cars buying chataras anyị gaa na Germany anyị ebukọ ihe niile atụfuru atụfu na Germany na africa gaa na eh, na Europe ihe niile ndị Europe tụfuru atụfu na africa ka ọ na-adị ha niile ije na Eshia ihe niile atụfuru atụfu ihere ọ na-emekwa anyị eh? ihere ọ na-emerikwa anyị onye nọkọta n'ọdụbosi onye nọkọ ọkọkọ ọ chọrọ na-akụghịrị onye chọrọ na-akụghịrị nọnsensị na-akọ ọkọrọsi ebe ọkọrọsi ebe ọkọrọsi ebe ọkọrọsi ebe ordinary understanding mmadụ agaghị aghọtanwu simple understand ghọta nwanne ụwa bụ nke onye ụwa bụ ụwa nke gị nobody is begging you for anything it's your life it's your life you make a choice by yourself all your choice is the choice you make nwere onye nwe your life for you so don't hang on ya nobody is responsible for your stress nwanne igbuo mmadụ ije nga ihe ọjọọ ọbụla imere ije nga so as long as you hear the dance dance is trap trap is prison once anyanwụ pụrụ na be ya is going to ntụ ashes because without ashes ọ gaghị nwe nothing can ever go back without burning as long as na go from the sun ọ baga ebe a ọ dense go before you can condense wepụta ya from dense you must dissolve it you must dissolve it because nwanne okwute ime okwute ọ gasị ene n'orituo olesi me dissolve ya ịgbagide ọkụ gbagide ọkụ ọma evapor so the only way you can extract our people's mind is hit ye hit gide hit gide o until the mind scatter kụwa ọkụwa ha na thunder ụgban thunder aha gbara the light will come out from their mind ọgwa na anyị nakọta nnọọ anyị na-epe eti ha na-epe eti ha ee ndị ụkawụ ndị ochi ndị ụkawụ ndị ama nke ahụ masajin igo nwekwa ihe ọ na-eme ya ahụ masaji enwerekwa ihe ọ na-eme masaji gide gị ruo ma nwanne echi ndị ọcha bụ ndị ochi people white people are racist white people are racist yorubas are this hausas are eh, this oh, christianity are islam are this nna ihe niile a ngụrụ gụrụ ebe a gwogoro nwa simple solution one single solution ka m chọrọ ịnụ but is better for me na m gwara gị sị gị important of your soul destination of your soul how do we extract this soul ndozi ọdịnala ji diet book the process of doing this thing other difficult but first of all free your mind wepụ your mind from that azụ ụmụ azụ got away from ụmụ azụ then the information begin to sink in as long as you hold, hold on to those nonsense of our, our lineage my father is this my mother is this i am this i am that as long as you hold it nwekwe na ụgbanwe ọkwa 5 senses a na-ekwu okwu ụmụ ibe as long as na ị nọ ebe ahụ inweghị ụgba ozigbota ụgba so ndozi ọdịnala bere ebe a mmekwa igbo land ka ọ dịkwa ka ọ dị and anyị chi ihe niile abịa anyị chi ọkụ anyị chi ọkụ abịa in every aspect but dịnụ nwayọ na ihe anyị na-emekwa ebe a as we are going on we also do ihe a na-akpọ thesis antithesis and synthesis anyị ga-anwa gị ọnwụnwa ịma na ọnya anyị ejide gị maka anyị na-anwa ndị mmadụ ọnwụnwa anyị bịa ya anwa aka anyị mara because for us to know ndị bụ ndị eziokwu anyị ga-anwa gị ọnwụnwa ịdanye na ọnwụnwa anyị ma na edibe redi asị gị jee bidokwe n'isi anyị nwere afọ anyị nwere orie anyị nwere nkwa anyị nwere eke orie wu division 3 nkwọ division 2 eke division 1 afọ bụ nga prison yard bụ afọ once ime nonsense anyị ebutuo gị n'afọ ije nga ijesie nga nga gị gwụ ịgbakọtakwe n'orie ịgbakọtakwe n'orie that's why anyị ji wee wepụzie from whatsapp ba na telegram so that ka anyị nwee ike kontrolu all these things now ihe m gwara ụnụ bụ once this month end anyị na-agazi na telegram all the whole whatsapp group close down we go to telegram and this telegram now nwanne ime ha n'ihe ọjọọ na nga straight na afọ ka ị na-eje na nga and enwere ike edowe gị na isolation inwe iwa anya ị gaa na isolation camp n'afọ aha ị gaa na isolation camp na ụsọ gị gaa na ebe ahụ ịchọkwa ime exit nke ahụ gbasara gị ọkwa na ịchọghị ime exit because ọnọdụ dị ka mmadụ iwe iwe commit suicide for the moment we can only give the best we have and the best we have uh, nke anyị na-enye so more teachings are coming but first of all ka level 1 a na-aga line by gaghị akpọta onye agụụ primary agụụ primary ije were nye abalance ara gị ihe ọmụ na isi abalance ihe na-akọ mana iji waya ekozibere ya ekozibere ya ya o ruzie ebe ikweshọn ahụ ọ ya ọfụma so ihe m ji ekwu maka ọdịs wan na na most of us amụrụ anyị n'ụlọ ụka so ya ka m ji wee butuwe na dis level m na-eji kraịst na na obe amara ya n'aka na ube amara ya wee na-enye example of five senses so ihe a na-agwa gị about obe aha na ube aha na ntu aha that is the tie ihe holduru gị na this cross what is holding you because all this cross wụ oh, the, the, the, the problem so what is holding you in this cross now wụ the ntu aha ntu aha wụ the five senses five senses ahụ oh, that is your father your parents mm eh, ọnwụ na amụrụ gị n'ụlọ ụka na ma ọ bụ na amụrụ gị na islam ịghọtago those uh, family family line onye nwa bụ those ya ha kọtụrụ gị dị so anyị nwa bụ ndị igbo bụ ndị na-eme di ya ịma na ewepụrụ ama m ga ka mmemme nkwukwe na ndị facebook ejide m this kraịst jizọs ha na-eme nọmalị ọ na maachị mana ha bupụrụ ebuje na na disemba ka ụnụ ghara ịma ihe a na-akọ ịghọtago ọ new bet ka a na-ekwu new bet ụwa anụnwa anyị nọ dị new bet ụwa means new bet ezoro ụnụ ihe ezoro ụmụ ibe the life nwere destination o nwere jony so the secret ka na-agwa ụnụ ihe a nwanne ndozi ọdịnala jidiki ndị ancestor ụnụ nọkwa ebe a ebere ha na-emere ụnụ bikos nga ụnụ nga ụwa bụ nga so nga anyị adịgo almost free so ọ ka mma na ndị nga ha dịgoro free na joinere ihe a na-eme bara onwe ha uru ọkwa na ịwa anya bikos ụwa ịwakwa n'anya ụwa we put you in the isolation camp nature so anyị na-efolo nature nwanne ime ha n'ihe na-adịghị mma nature does not pardon you must face justice justice must face mbọsọ ọbụla nọ nso mekwere nke adịghị mma nwanne justice must come justice must follow ọkwa ha asịrị asịrị ọkwa ha asịrị ọkwa ha asịrị ndị anya ukwu mbọsị ọbụla m mere nke na-adịghị mma nwanne ebe ọbụla m jide m kugbuonu m ebe ọbụla m fụrụ m tụọnụ m ụzụ ọkwa ha nke asịrị jugbukwa ha jugbuo bifo irie ọkwa ha sị na ifeanyị mere nke a mere nke a ihu e, ị e, e, na-etu ya ụzụ ọkwa aka eji mara ya mmadụ ka m jikwa anịchọji amanyekwara mmadụ ị na-achị mmadụ ofu aka aka ise a na-achị gị ụmụ ibe sị m ya doro na mma ka anyịkwa na echi